AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa Ebiala, eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke anyị nwere n'ụbọchị taa ọ ga-adịrị gị mma nwanne m onye nwe m ga-anọnyere gị ọ ga-eleta gị onye nwe m ga-emezu ihe ahụ bụ ezi ọchịchọ nke dị gị mkpa n'ụbọchị taa biko ka anyị lebatukwu anya n'ime akwụkwọ nsọ na agba ochie ihe gbasara ngọzi na nkọcha akwụkwọ nke anyị chọrọ ịtụpe n'ụbọchị taa bụ akwụkwọ ọpụpụ ọ bụrụ na anyị cheta ntụgharị uche anyị n'ụbọchị gara aga E mere ka anyị matasị na ọ bụ site n'okwu ọnụ ka a pụrụ ime ka nkọcha maọbụ ngọzi nwee nhụku n'ebe otu onye maọbụ onye ọzọ nọ okwu ọnụ a pụrụ ịbụ nke edere ede ọ pụrụ ịbụ nke ekwupụrụ ekwupụ ọ pụrụ ịbụ nke mmadụ bụ n'obi ọ dị otu mmadụ ga-esi merụọ gị ihe ga mgbe ahụ e sụrụ mkpụ ọ dị otu obi gị dị dị ka otu isi ghọta ihe mere o nwere ike bụrụ na nkuku ya agaghị adị mma nye onye ahụ nke gị na ya mekọrọ ihe ma n'ụbọchị taa anyị na-achọ ileba anya ma ọ dị ụzọ ọzọ nkọcha ma ọ bụ ngọzi pụrụ isi nwee nhuku n'ebe mmadụ nọ a na-eme ka anyị mata na ọ dị ihe ndị nke anyị na-ahụ anya mgbe ụfọdụ lee anya ị ga-ahụ ụmụ okorobịa ụfọdụ ma ihe kwesịrị ịdọta ọgụ ma ihe na-ekwesịghị ịdọta ọgụ ha na-achọ ka a lụọ ọgụ ha na-achọ ka udo ghara ịdị n'ihi gịnị ọ dị ihe nke ha chọrọ ime ka ha gosi na ha nwere ikike ele anya ị ga-ama na onye ahụ ọ dị mgbalaka ọ gbala otu mkpụrụ aka ihe ọ na-achọ bụ ka o nwee ike buru ụzọ were aka ahụ agba mgbalaka ahụ kụọ mmadụ ihe ọ dị ndị ọ bụ gị na ha na-eme ihe otu a ha were akịsị ha ji hisa gị n'ahụ enwe nramahụ ndị okenye ụfọdụ ọ dị ụdị agwa nwatakịrị ga-akpa ha ewere mkpara ha ji na-aga njem rụọ nwatakịrị ahụ n'ihu ihe ndị a niile bụ ụzọ a na-esi eme ka mmadụ nweta otu nkọcha ma ọ bụ nke ọzọ ma na ngalaba nke anyị na-eleba anya n'akwụkwọ ọpụpụ isi iri atọ ma ọ bụrụ na ịmalite n'amaokwu nke iri abụọ na abụọ rue n'amaokwu nke iri atọ na atọ ọ dị ụzọ Chineke si wee nye Mozis ndụmọdụ ime mmanụ otite nke a ga-eji tee ụlọ nsọ nke chineke na ihe ndị dị n'ime ya mmanụ otite pụrụ iche ọ dịghị ihe ọzọ a ga-eji ya mee ọ bụ naanị ite ụlọ nsọ nke chineke ihe ndị eji na-agara chineke ozi n'ime ya ite onye isi nchụaja onye na-efe ofufe n'ụlọ nsọ nke chineke ọ bụ ihe chineke ji wee nye ndụmọdụ a si moses mee mmanụ dị otu a lekwa ihe m chọrọ ka e were ya mee ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ levitikọs isi asatọ malite na amaokwu nke mbụ rue na nke iri na abụọ biko ebe ndị a m na-akpọ ị ga-achọpụta sị na ha bụ ngalaba akwụkwọ nsọ ndị anyị chọrọ iji mee ihe n'ụbọchị taa ma ha dị ogologo n'ihi oge na-arịọ gị ka ị na-eweli akwụkwọ nsọ gị gụọ akwụkwọ levitikọs isi asatọ malite na amaokwu nke mbụ rue na nke iri na abụọ gụọkwa ọpụpụ isi iri atọ malite na amaokwu nke iri abụọ na abụọ rue na amaokwu nke iri atọ na atọ ebe emeworo ka anyị matasị na akwụkwọ ọpụpụ na chineke nyere moses ndụmọdụ ụdị mmanụ otite nke ọ pụrụ ime ka e were mee ka ụlọ chineke na ndị na-aga ozi n'ụlọ chineke na ihe ndị dị na ụlọ nsọ nke chineke bụrụ ihe ndị dị nsọ ịgụọ na akwụkwọ levitikọs isi asatọ amaokwu nke mbụ rue na nke iri na abụọ ị ga-ahụ otu esi were mmanụ a lụọ ọlụ ọ ga-amasị m ka anyị lebatụ anya n'akwụkwọ levitikọs isi asatọ malite na okwu nke iri ruo na nke iri na abụọ levitikọs isi asatọ malite na nke iri ruo na nke iri na abụọ ọ sị moses wee were mmanụ otite mmanụ ahụ tee ebe obibi ahụ na ihe niile nke dị n'ime ya doo ha nsọ nkega nke iri na otu ọ sị o wee fesa ụfọdụ n'ime ya n'ebe ịchụ àjà ugbo asaa teekwa ebe ịchụ àja na ihe ya niile na ite ọsịsa mmiri na ụkwụ ala ya mmanụ ido ya nso. amaokwu nke iri na abụọ ọ wụkwasịkwa ụfọdụ n'ime mmanụ otite mmanụ ahụ n'isi erọn teekwa ya mmanụ ido ya nsọ ịhụna otu esi were mmanụ a nke dị iche nke chineke si moses mee otu esi were ya lụọ ọlụ eji mmanụ a tee ụlọ nsọ nke chineke na ihe ndị dị n'ime ya ihe a na-eji alụrụ chineke ọlụ were mmanụ a fesa n'ebe ịchụ àjà na ihe ndị a na-eji achụrụ chineke anyị were mmanụ a wụkwasị n'isi erọn ihe ndị a niile a na-eme bụ ka erọn bụ onye isi nchụàjà dị nsọ ka ụlọ nke chineke dị nsọ ka ihe ndị e ji na-efe chineke ofufe dị nsọ mgbe ha dị nsọ ọ pụtara na ha bụ ihe ewepụrụ iche ihe akpachapụrụ anya mee ihe doro nsọ n'ihi na onye nwe anyị bụ onye dị nsọ ọ bụrụ na anyị gabatụ ntakịrị n'ileba anya n'ihe gbasara akụkọ na ndụ ụmụ Izrel na mgbe gara aga ọ dị mgbe ọ ruru onye ọ bụla nke Chineke chọrọ ka ọ bụrụ eze ewere mmanụ oliv tekwasị onye ahụ n'isi kwue okwu ndị ya na ya so n'ọnọdụ ekpere onye ahụ abụrụ onye dị nsọ onye a ịgara chineke ozi otu a ka ọ dị n'akwụkwọ samuel nke mbụ isi iri na isii amaokwu nke iri na atọ onye amụma samuel bụ onye gara n'etiti ụmụ niile nke jesi mụrụ nọrọ ebe ahụ welie mpi mmanụ oliv ahụ nke dị nsọ wụkwasị isi david n'ezie site n'ụbọchị ahụ ikike pụrụ iche dakwasịrị david gịnị ka a na-eme ka anyị mata n'ụbọchị taa bụ na a na-esite n'ihe ndị nke a na-ahụ anya dịka mmanụ oliv anyị kwuru okwu ya n'ụbọchị taa mee ka ngozi na ikike nke eji alụrụ chineke ọlụ bụrụ nke dakwasịrị mmadụ doo onye ahụ nsọ ịlụrụ chineke ọlụ biko gị onye mụ na ya na-atụgharị uche ana m asị ka anyị na-aga na nhazi okwu ndị a niile ka anyị were ya nyere onwe anyị aka mee ka mkpụrụ obi anyị bụrụ nke ayọchasịworo n'iche ezi uche nke ga-alụpụtara anyị anyị onwe anyị ngọzi na-abụghị nkọcha ya gaziere gị imeela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ezinụlọ nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke ga-eme anyị obiọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ndewonu ọ bụrụ na ime ka okwu gị n'ụbọchị ụbọchị izu ike izu ike chi ọrịa iwe ghara ime ihe n'ụjọ n'ụjọ n'ụbọchị so ọ bụrụ na ime ka ụkwụ gị si n'ụbọchị izu ike izu ike ihe iwe iweghara ime ihere n'oge na gị ụtọ n'ụbọchị nso ọ bụrụkwa na ịkpọ ụbọchị zike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke ịkpọkwa ihe nsọ nye Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ekwela ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe ihe nsọpụrụ ihe nsọpụrụ iwe sọpụrụ ya hara ha ime ihe bụ ụzọ nke gị niile ghara ịchọpụta ihe na-atọ gị ma ọ bụ ikwu okwu nke aka gị mgbe ihe ihe Jehova ga-atọ gị ụtọ ihe na ntọ anyị abịawo ọzọ n'iru onye nwanyị n'ihi na okwu onye nwanyị na-adịru ebighị ebi ọ bụ okwu ụtọ ọ bụ okwu na-enye ọṅụ ọ bụ okwu na-azụlite mkpụrụ obi anyị ime ka anụ arụ anyị dịkwa ike ịgbaso mkpụrụ nke onye nwanyị ana m anabata anyị ọzọ n'ụbọchị taa na ịga n'iru na mgbasa ozi na ihe ọmụmụ anyị na-arịọ ka anyị chee ntị mmụta ma ghọta bịa ndụ n'ime okwu ndị a tinye ya n'ọlụ ụbọchị niile nke ndụ anyị ka anyị na-echere ọbịbịa kraịst mgbe ọ ga-abịa anyị niile soro ya keta ndụ ebi ebi ihe ọmụmụ anyị taa ga-aga n'iru ịkọwapụta usoro kraịst ji bịa ndụ dị ka ezi onye onye anyị pụrụ ilekwasị anya na-agaghị enwe ihe mkpọbi ụkwụ ọbụla anyị na-elekwasị anya na anabataghị kraịst dịka obodo ya mere anyị pụrụ ịjụ ajụjụ ọ bụ na ha kpọrọ kraịst asị mere ha anabataghị kraịst ka ọ bụ na o nwere ihe ọjọọ nke kraịst mere nke mere ha anabataghị ya na ozuzu oke n'obodo dị iche iche dịka ụkpụrụ obodo si dị onye mere ihe ọjọọ obodo nwere ike ịchụpụ ya ruo mgbe o si n'ihe ọjọọ nke ahụ o mere chigharịa ma chegharịa bịa na arịrịọ obodo pụrụ ịnabata ya mana n'ọnọdụ nke kraịst nwee ebe akwụkwọ nsọ kọwara na kraịst mejọrọ ụmụnne ya ma ọ bụ obodo ya kama enwere mkpọrọmasị ịnabata eziokwu nke kraịst ibi ndụ na ntụziaka nke kraịst fọ ndị ledatara kraịst anya dịka ọ bụ obere mmadụ ma ọ bụ obere nwa na-ele anya na kraịst na-akụziri ha ihe dị omimi anyị kwesịrị isoro kraịst ghọta ma bịa ndụ n'ihe ndị dị omimi ihe ndị kwesịrị ntụkwasị obi ihe na-eme ka mmadụ pụọ n'oru n'ihi na ọ bụ mmasị nke kraịst ka anyị dị n'oru kama kraịst mere ka anyị bụrụ ọgaranya ọgaranya na ihe niile na mgbe niile na ebe niile anyị na-elekwasị anya n'ihe ọmụmụ dịka ọ bụ ụkpụrụ nke kraịst na akwụkwọ luk isi nke nọ anyị na-amalite na isi nke iri na isii kraịst na-ekwu ihe bụ ntọala ya ihe ọ maara eme ihe kwesịrị ya ime dịka ezi nwa dịka ezi oru dịka onye na-ege ntị ọtụtụrụ oge ebe anyị na-ekwu okwu maka ya etina ọtụtụrụ mmadụ na gbagharịa ọtụtụ amaghị nke kwesịrị ka ha mee a ga-eso kraịst a ga-eso ọdịnala a ga-eso ndị okenye a ga-eso ndị amara na aha ha mana n'ezie onye kwere ekwe nwa chineke o kwesịrị ka anyị lekwasị kraịst anya ka anyị ṅaa ya ntị ka anyị mee ihe kraịst mere ka anyị jee ije ka ntọala nke kraịst ka ụkpụrụ nke kraịst bụrụ nke anyị n'ebe anyị ji aka na-eme ka anyị ghọta na mgbe kraịst bịaruru n'obodo nke aka ya na nazaret ebe azụpụtara ya n'oge ndị gara aga n'ọzọrọ ụkwụ banye n'ụbọchị nke izu ike ụbọchị nke asaa n'izu na mgbe kraịst bịarutere na o guzoro n'iru ndị okenye etiti ndị mara na ihe n'etiti ndị bịara ịmụta n'ọnụ nke onye nwanyị enye ya akwụkwọ nsọ dịka okwu nke aza ya si dị na kraịst gụpụtara na ya achọtawo ọnọdụ nke dị mma dịka edere ya gaa n'iru n'amaokwu nke iri na asatọ ọ sị na mmụọ nke onye nwanyị dị na-arụ ya gịnị bụ mmụọ nke onye nwanyị ịdị na-arụ ya mmụọ nke onye nwanyị ịdị na-arụ kraịst mbụ na-edoziwo kraịst na-anụchawo kraịst na-ahụchawo ya dịka ezi onye nkụzi onye na-apụghị eduhie mmadụ ugo ya n'ụzọ niile nke kwesịrị ka anwapụta mmadụ ọ bụrụ onye ga-akụziri mmadụ ezi ihe etewokwa ya mmanụ nke gosiri na ọ bụghị onye apụrụ akwatu kama na ọ bụ onye ga-eguzosi ike ịkụzi ihe ọ mara na ihe ọ nabatara na ihe kwesịrị ekwesị ebe a ka kraịst mere ka amata na emewo ka ya bụrụ ogbenye site n'iji akwụkwọ nsọ kụzie ihe na nkụzi ihe na-aga eme ka ndị obi ha dara mba a ga-eme ka ndị na-enweghị olileanya nke pụta n'ọrụ dị iche iche ndị eboro ibu dị alụ ndị anya ha kpuchiri ndị na-adịghị ahụ ụzọ ndị nọ na-enweghị onwe ha ndị bụ oru ndị na-ekwesịkwanụ ka ha bụrụ oru onye nwanyị na-atụnye aka na anyị onwe anyị nọ n'ime ọnọdụ dị dị otu a na anyị bụ oru anyị bụ ndị a dọtara n'agha anyị bụ ndị na-enwebeghị ike na-achịcha ikikere nke ịhụ ụzọ anyị bụ ndị na-enweghị ike iguzoro onwe anyị ma ọ bụrụ na anyị eguzoro gee kraịst ntị anyị agaghị eri mperi n'ụzọ dị iche iche anyị ga-akwụdosi ike ndị mara na ihe ha pụrụ eme ndị na-abịakwute kraịst ndị obi ha na-etiwe etiwe ndị na-ala n'iyi ndị kraịst ga-asị ngwa kunie ka ịla n'iyi kwụsị ịla n'iyi kwụsị n'ebe mmadụ nọ ndị a nke na-adịghị eji anụ ihe were ya nụ ihe ewere ya nụ ihe ndị a dọtara n'agha ịbụ oru ngwa laanụ werenụ onwe unu ihe ndị a bụ ihe kraịst bịara ime kraịst ma na n'ezie na ọtụtụ anyị na-agụ akwụkwọ nsọ ma anya anyị adịghị ahụ ya nke ọma anyị enweghị akọluche nke zuru oke iji ghọta akwụkwọ nsọ anyị bụ ndị na-enweghị ike ikwudosi ike ịbịa na ahịa gbasara idebe ụbọchị izu ike ọtụtụ na-akụzi na ụbọchị izu ike adịghị na ụbọchị izu ike na-akpọgidewe ya n'obe na-akpọgidere ya n'obe mgbe kraịst nwụrụ mana akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ụbọchị izu ike fọdụrụ ndị nke chineke ke ndị bụ ndị nke chineke ụbọchị izu ike fọdụrụ ndị na-ege kraịst ntị ndị na-eche ije dịka kraịst jere akwụkwọ nsọ mere ka anyị mara na jenesis isi nke abụọ malite n'amaokwu nke mbụ na nke abụọ na mgbe e kpụsịrị mmadụ n'ụbọchị nke isii na ụbọchị nke asaa na onye nwe anyị zuru ike o tinye dịka ntụziaka na mmadụ ọbụla nke na-adị ndụ nke na-adị n'okpuru anyanwụ a aghaghị ịkpọ isi ala nye chineke n'ihi na ụbọchị nke asaa n'izu bụ ụbọchị nke onye nwanyị ka onye nwanyị zuru ike ka onye nwanyị rapụrụ ọ kwụsịrị ọlị ya gọzie ya ma doo ya nsọ n'ihi nke a dịka mmadụ nke chineke kere eke anyị ga-azụ ije dịka kraịst si zọọ debe ụbọchị nke onye nwe anyị debere ọ bụ ụbọchị nke anyanwụ sọnde ụbọchị mbụ n'izu kama ụbọchị nke saa n'izu ụbọchị izu ike nke onye nwe anyị ụbọchị ahụ bụ ụbọchị ndị kraịst ji lụọ ọlụ ha dị iche iche mgbe ọ nọra n'elu ụwa ụbọchị ndị ọ gwọrọ anya isi ndị mmadụ ndị ntị na-adịghị anụ ihe ndị ogbi ndị ngwọrọ na ọtụtụ ndị iche iche ihe rịba ama ndị a dịrị anyị taa dịka ụmụ chineke anyị cheta na ụbọchị nke asaa bụ ụbọchị nke onye nwe anyị nwe na anyị aghaghị ido ya nsọ dịka ntụziaka nke onye nwanyị anyị n'Exodus chapter 20 malite na verse 3 ruo anyị ga-agụta usoro ndị a niile karịsịa na verse 8 ka onye nwe anyị na anyị ga-echeta ụbọchị nke onye nwe ụbọchị izu ike ido ya nsọ n'ụbọchị ahụ ọlụ nke aka anyị echiche nke aka anyị ihe omume nke aka anyị ọbụna ụmụaka anyị ndị nwoke na ndị nwanyị ruo n'ọbịa nke nọ n'ọnụ ụzọ ámá anyị ha agaghị eme ihe ọbụla ọzọ karịa kpọọ isi ala nye chineke gụọ ọtụtụ ebe n'ime akwụkwọ nsọ dịka ị nwere akwụkwọ nsọ akwụkwọ nsọ ga-eme ka ịghọta ụbọchị nke saa na ọbụ ụbọchị izu ike nye onye nwanyị n'ihi na nke a bụ ntọala nke chi kraịst asị na ọ bụ ntọala nke kraịst ọ gaghị abịa n'ụbọchị ahụ ife ofe nye chineke ya mere ka ha rabụ anụ arụ ọbụla anyị na-akpọ oku ka anyị ghọta ya n'ozu oke jee ma fee onye nwanyị n'ụbọchị nke asaa ebe ọbụla ịfụrụ ụlọ nsọ nke onye nwanyị gaa ebe a dịka onye nwanyị na-akpọ oku ọ ga-enyere ha aka ị ga-aghọta ya nke ọma chọọchị anyị nọ ebe niile dị iche iche ebe ị hụtara ya Seventh Day Adventist Church banye ebe a ọ bụ ebe ndị na-enwe olileanya na otu ụbọchị na kraịst anyị gaje ịbịa nke ugbo abụọ ịkpọpụ anyị n'ụwa nke a ke jọrọ njọ onye nwaanyị mere anyị ama ka anyị chọta eziokwu ama dabere n'ime ga-abụ mgbe onye nwaanyị ga-abịa ya agụ anyị dịka ndị ezi omume kpọba anyị n'ala eze eluigwe aha jizọs bụ onye nwaanyị ezi nwa chineke na-ege ntị ka anyị gbalịa soro nzọmụkwụ nke kraịst mee ihe kraịst mere n'ime ụwa mgbe ọ nọ n'ime ụwa ka anyị doo ụbọchị izu ike nsọ ka anyị rubere chineke isi imela onye mgbasa ozi chukwuemeka ngọzi aja n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka mara ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka Chineke gọzie ndị gịrị ege ma nọnyere ndị kwupụtara okwu ọma nke ụbọchị taa amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo